This is an eagle from Nigeria. Emere m onye nlekọta rie n'oke dọkịta. Ana m ekwe nkwa iji ndụ m lekọta ndị ọrịa, ịkwali ahụike na ichere mmadụ niile ozi. Uh-huh, yes, so yes, so mm-hmm. When are they here, be, uh-huh. because wherever you are, whoever you are, rema proud of onye wu ebe ọla kpọrọ gị zoku ịwala mhm. yarụ ndị kegit anyị nwochie make you no answer mississippi eh, when the good is come no answer mississippi o oh, meaning make you no dey miss for action i make una watch this girl correct nwa owere ịkpọrọ mpiri you know graduating ndị with uh, the medical student graduating ya na ndị ọcha ndị ọcha na-ele ya good thing the school allows them to, you know, recite parts of their Hippocratic oath in any language of their choice. This girl ewere eh, okwu owere kwuo ihe eh, ọ chọrọ ime na ndị mmadụ ma ya doctor? dọkịta ịwala Igbo amaka daa so that's the Owerri dialectic flow of the Igbo language uh, wherever you are be proud of who you are time agaala ma me mmadụ eji eme guy ijụọ no, oh, my children don't speak Hebrew. My children do not speak Hebrew. Oh, you want to give them Gary? Hell no. My children only eat rice. We don't eat Gary. We only eat rice. No Igbo, no Gary. Oh no, the soup smells terrible. Oh my God. Um, you call it what? Oberoko? Oh, stockfish. That smells a lot bad. So because <laughs>

na ebe na be nọ na onye na onye wụla ebe na be ọwụla mara onye ewu be proud of onye ewu ashem nene ahụkpa ọwụ fracas mo fire mo fire fuka fuka we for women there na we dey here Bar Media Pinnacle Entertainment Nderema Ah Bonfire. Fuka fuka fuka.